But this is funny. This is 11:30 a.m. Tata be election day. On one level, na two vote. Now the whole of Idemili North. Yes. Ebe anọkịta bụ n'Ugwumba Street. Agago Mkpọọ Junction niile. From Mkpọọ Junction gbadaa to eh, Obosi down. The call line whatever na aka na assault eh, election material n'Ogidi, which is the Idemili North headquarters. na Ogidi ọnwala ebe a na-atụ vootu na idemmiri nọt niile a sị na otebe ndị idemmiri satụ bido tụba amara m na dia plan na ọkụ afọ streti ndị pụta anụ everywhere pụta kịta ịfụ ndị mmadụ ebe ha nọcha nọrọ anị dia plan bụ ka afọ streti ndị mmadụ ịnọ nọ nọ nọ nọ ọgbọ na ịfụlọfe ịnaba but we must kwechiri ọsọfa ha bịa ebe 10 pm anyị atụ ya tụchaa ya nọrọ ebe ahụ agụọ ya ha na-ana anyị nwa ana ana confam we are out nwere ihe anyị na-arụ aka si na anyị ike onye ọbụla onwebụ onye tu vootu onye ọbụla jos na-akwụgharị ịfụ na-atụsịkwa ndị gbara abịabịa na wow <laughs> ọkwenye na anụ ya people never show ndị mmadụ jos nọrụchaa na mpempe anyị na-eche ndị INEC ị na-anya street niile diskantị hmm? nwebe ndị bịanụ every polling unit nọ n'ide mmiri north na-eche ndị INEC esi m na ihe abụla deliberate act hmm? mgbe anyị lụrụ ọrụ election early n'abalị we slip sleep over now n'abalị ka na-edispatch every every election material early mom early bypass early at 6 unu eburugo nkuru move to play unit because inec schedule ya uh, is it called 8 8:30 but this is 11:30 now afụbeghị ndị inec ebidobere accreditation afọzie ịtụba vote sef anyị ncha tọrọ atọ ifu is getting worse. bam bam. pam, pam. Chidera, I'll get kasị m ogologo ihe a, lekwa na ya. Eh?